ngwagezienụnụ ntị na nke wụ eziokwu apụtago ọkwa eziokwu apụtago ife geenụ ntị ka ụnụ direct from the nwa this woman nke nwoke na nwunye and for ndị na-ajụ na after the prophecy na this girl ọdịzikwo mma achọ nke unu ne n'ọnụ ya ahụ na-acha red kịta ọnụ ya ahụ oge mbụ ahụ ị na-anya ịfụ na ọnụ ahụ na-achacha white ị na-anya ịfụ na ọnụ ya ahụ na-achacha white inezi ya kịta ịfụ na ọnụ ya ahụ na-acha red kịta lee that lady anya n'ihu ọfụma ije anya na vidio ahụ eburu prọfesi ka ị wee mara na the woman na the lady ọdọwago mma na ọnọdụ abụghị mma and for ndị kwuru na na ife ahụ emewego the woman n'ọkpa bifo e wee buo amụma jee nene that eh, eh, eh, gee ntị ahụ ka ịnụ na nọ four months after ebuchara amụma kpee ekpere back to sender ka o bido mewe n'ọkpa anụ ụmụ ya sị na ha akụzie I feel no conscience nwaanyị wife na-eji stọọ ịghọtago ọ conscience nwaanyị ife na-edistọb ya gee ntị na vidio ị igecha ntị na vidio a na-akụ stori ma anọ ijọsheda aka ụkọ ịghọtago egecha vidio kontinuo ka na-akụ stori ma anọ na ịka akụkọ gụrụ gị agụ wọcha vidio onye obodo ichi ikpa ego ọbụ prọfesi bụrụ na chukwu ebuka obinye na my family ka ị ga-eji wee na-akpa ego ihe nji na-agwa gị ya keep up from my family si na my family wee pụọ gụọ bụ onye obodo ka m na-agwa ihe because ọgwụ a jekpọrọ my younger sister ka ihe a nye bilet uche si anọ ihe unu ga-eji wee jenereti ego ya akaụntụ ka unu ti wee na-anata ndị mmadụ ego ọhaneze ndị ọma na-ege ntị n'anụ ọnụ ọmụ a bụ the man my mother pụtara online wee na-ekwu na anyị mere abandon since brother Chukwuebuka Obianuzi of Zion Ministry na prophecy na family and ya bụ my wife a na-ekwu maka ya ihe m ji pụta eme a enwere ihe ọzọ na-abụ because of um, onye obodo jiokonuko my younger sister ekona bụ together planụọ wee kpọọ my mother mee that video ha mere because n'ego ego ka e my sister o ji wee na-ekwu okwu ọ na-ekwu enwere oge m mere my mother abandon for no reason enwere eh, mgbe m mere my mother abandon many people ụmụ onye mbụ na Lagos mana village ebe anyị si ndị mmadụ ma onye mbụ ọfụma ndị mmadụ should go and verify eh, nwere mgbe m mere my mother abandon ihe na-eme my mother bido from the very first time enye enye that prophecy enye na 2021 after ka enyechara that first prophecy enye my mother beta na Lagos na nke m ọ na after three months ọ ya na-eme my mother ebido n'ụlọ she saw this why oya oh bido my mother i myself and my elder brother bụ nọ nso nọ south africa take up the matter na-etirit my mother she saw this why buru my mother na-ejegharị ebe niile a na-etirit my mother the first place ebujere my mother ọmụ oh, na that my elder brother wetara ego eji buje di ya before eburu eje ụfụma ebe ọ nọ anọ na-etiri itie mụ na that my elder brother bụ ihe wetara ego eji treat my mother you whole payment ego niile na transfer my mother eji the statement of account dị ego niile na transfer enwere e mgbe m ji mee my mother abandon ọ my younger sister ji plan utu onye obodo were na-akọ ihe niile ha na-akọ against Zion ministry onye obodo jos nwee hatred ebe Zion ministry nọ jikonuko my sister were ego nye my sister na-akọ ihe ha na-akọ ihe njipụta na-eme this video ifo bụ ka ndị mmadụ maa na anyị emerụ our mother abandon and na prọfesi brọda Chukwuebuka Obi nye enwere onye o menshọn enwere onye ọ kpọrọ afa enwere onye ọ kpọrọ afa na vidio a ịchọ ndị onye ọbụla ma ihe na-afụ ihe a na-etere nchukwu da na listen prọfesi that and enwere mgbe m ji kpọọ ụmụnne m mitin kpọọ ha si ha bịa ka eme mitin nọọ my my wife ihe na-eme ya for one day eme na unye so my mother ịpụta na-eme vidio ka nye na my sister wute onye obodo ka e generate ego from people adịm very surprised efe ya na social media before this video my mother made ha bụ ụzọ kpọọ my elder brother nọ na South Africa na Chinaza je na former building ebe obi jee were ya na je jee tọsịsịa waya ebe ha bi kpọwa my brother na ọ 150,000 ka e nyediri send that my elder brother kpọọ na phone gwa m ihe a osi a na-enwekwu ihe mma m ga-eme o na m atụzi na ego ụda ika ya nwee na-akpọ m o wee sị m na oke n'ihe merụ bụ na ọ ya agwa Chinaza na ọ chọghị na-anụ ụda ika n'ebe ọ nọ then after that oru one week Chinaza mee dis vidio o mee ka o wee send ya wee yọrọ ego this the same my younger this my younger sister na-adị eme this video with my mother oge ọmụ nwa ọmụ las n'ụlọ ọgwụ ebe two years ago o ji operation wee mụ nwa ọmụ a hundred thousand naira first deposit eweta for that operation this my brother na-asị na m mere abandon oge ọ na east ọ na wee gbagote nke ogbe wete but the same elder this my elder brother nọ South Africa bi ekwe eri ego o ji gba moto wee gbagote east o ji mee vida ome and oge ọ nọ na east ọ sị na ugwu e na-emere spy after this prophecy nye ọ sị na m mere abandon I paid for her house rent ebe o bi n'Ọnịcha ọ sị na o mere spy nkwụọrọ ugwu na today ọtọnụzi ages were amụma brọda Chukwuebuka Obi arụzi egwu tọnụ ages na onye nwatisa family my mother the whole voice note niile o sendara m mee play kwe online na o kwuchara okwu ma mgbe ọ ga akpọrụ nke a nọ mistake ka o kwu amara m ihe my mother ji bụrụ my problem nwe iji wee bụrụ mbupụta online na-akọ ihe ọ na-akọ na-ekwu ihe ọ na-ekwu amụma brọda Chukwuebuka Obi bụ enwere mgbe o ji kpọọ mmadụ afa si na ọ my mother bụ ihe na-eme na-eme my wife ihe na-eme a nna sisi my mother daa n'ọhịa ana m ete ekike out of my mother mụ na my elder brother na ụmụnne m ndị ọzọkwa na-atụrụ kwa onye ike ya enwekwe one of my uncle again a na-akpọkwa dona the same man na-atụrụ even before eme vida that man kwenyere 150,000 naira before my mother eme vida efu ha mere so amarọ m ihe bụ problem my mother o ji jee mee vidio onye obodo bụ ihe jee koro abụọ with my younger sister ka wee kwutọọ Ebuka Obi amarọ m ihe Ebuka Obi mere ha ka Ebuka Obi ọtara ọtara ji ya ka enwere ihe ọjọọ Ebuka Obi mere ha amarọ m ihe bụ problem ndị mmadụ ebe Ebuka Obi nọ Ebuka Obi enwere ihe ọjọọ o since m bido Zion na-eje Zion with my wife ka ihe bido dịbara m na mma and I will never stand in this life ikwutọ that young man enwere onye ike n'ụwa ịpụta si put that young man because unu chima bụ ihe na-agwụ na ọ bụ eziokwu jee verify ya mụrụ ụmụnne m a onye ọbụla na-ekwutọ that young man bụ Ebuka Obi ihe ọbụla ọ fụrụ n'ụwa ya were because nwa mana onye a bụ a true man of God ka onye a onye obodo afọ vidio ebe ikwu conversation mụ na gị na-abụ oge ị nọ na-akpọ m iwe ịga to know whether ihe na-eme my wife ọ nago ka ọ nọ nabe ịkpọ m na fon jụọ m na ọmụnwa bụ onye soso person dị na ịjụba m na ihe mee my wife na nago ka ọ nọnabe ebie nsa gị e si gị na ọ dọrọ nesesịrị na ị na-ajụ m ihe a ka m gwazie gị today ebe ị chọrọ ịnụ ya ọfụma ihe na-eme my wife anago ebe ị chọrọ ịnụ ya ọfụma ihe na-eme my wife anago my wife is well okay and sound enwere ihe na-emezi ebe ọ ya ị chọrọ ịnụ ebere ka m na-agwa nke a ebere my sister pụta na social midia na-ekwu na nọ prọfesi bụ ọda Chukwuebuka Obi anọzie nye bụ ihe mere na-adị eji gbasaa. ebere ebe i ibupụtara onwe gị n'ụwa ka nyere kụziere ụnụ aka ebe ụnụ enweghị ihere ụnụ enweghị ihere ụnụ bụ famịlị ihere ada eme ụnụ chọrọ ito onwe ụnụ ure ka nyere kụziere ụnụ aka tetọ ụnụ etetọ ọkụ ụwa mara onye ụnụ bụ gịnwa bụ ebere na-ekwu na prọfesi bụ Ọrachukwu Ebuka Obi nye mụ na my wife bie tisa gị na di gị ebere ọ prọfesọ onye etisa gị na first marriage gị na di gị before first man erugbu before onye nwa tisa gị na di ebere prọfesi bụ ebuka onye nwa tisa gị na Chukwuma sekọnd marriage gị ịma ihe tisara gị na di gị ezinụlọ nọ prọfesi enye bihe tisara gị na di gị enwere ndị na-ama ahịa ndị mmadụ ọma ahịa ndị mmanya ọ nọ go and verify the jụọ ese karata ya ọ my sister kọ ebe o bupụtara onwe na soshal midia ụta atụ asọ ihere mma disgrace ya eh? ebe ọma ihe ọ bụ na yonga sister mere misteki nara ego bupụta onwe na social media nyere nkwụ aka pụta kama ọ ga-atọchọ yonga sista na-ekwu na-ekwu na prọfesi bụrụ na chukwu ebuka obi dị ihe mere ya na famili ejiwe tisa ya na di ọ na-etisa ọkwa mgbe ọbụla ka ya na di na anụ ọgụ na-eje ekpeziri ya kedu mgbe ọ kpara na ụmụ ya vileji o tebe ọ kpara na ụmụ ya vileji fụ enye prọfesi ọsụna prọfesi enye ka o ji na di eji kpọrọ ụmụ ya ihe unu ji na-eme ihe a niile efu bụ na chinaza jekwuru onye obodo jee onye obodo were ego nye ya wee gwee na ihe awa ọpọchuniti o nwere iji wee mee nke ego na-eweta ọkpa mma wee se ya mgbe anyị ọ na-ala nwere ihe ọ na-ala akụ m mee play duo voice note my elder brother ihe niile my elder brother kwuru maka this isu I will play na ndị mmadụ gere ntị n'ụrụ ya amara m onye si na emere my mother abandon amara m my mother ihe o ji pụta na social midia na-asị na emere abandon ihe ji pụta na-ekwu okwu ahụ ka m kiri akwa myself na m emere my mother abandon ndị mmadụ should go and verify ndị mmadụ ma botu na Lagos ama m ebe nna a na-azụ ahịa ma nwata ịfụ na achọ m abịa na shọpụ m ebe nna a na-abịa azụ ahịa ndị mmadụ na-afụcha oricha nna a na-ana nye ya ego even na dis my younger sister baby vida na ebe ọ nọ ọmụnwa na-ese ndụ ego o ji eri nri di ama ọbịa Lagos mụnwa na-agbara ya moto o ji ana is ọmụnwa na-enye ya ego with my elder brother nọ South Africa amaghịzi ihe bute nke my mother ije with my sister jee konukọ with onye obodo ka a wee kwutọ Zion ministry onye obodo amam ihe brọda chukwuebuka obi anọzi emere gị ama m ọtara o mejiri my name is chidera chimezie this issue that is trending online we are not supposed to come online to to start discussing our family issue but because of my mother-in-laws and my sisters-in-laws have brought this thing out this is a pure propaganda against zion ministry my sister-in-law came out that the prophecy destroyed her marriage, that I'm her friend, that I, I told her that her mother is a witch. I never say such things. They gave me the first prophet that I'm about to die, that who are you leaving your children for? After the prophecy, on June, my mother-in-law fell sick. Though I, I did not even confront her, she can come out. I did not even tell her anything. They paid them to, to speak against Zion ministry. This is a, a propaganda against the man of God and it's paining me that is coming from my family because we are living like one. Ask my mother-in-law. We are, she comes to my house. Sometimes if she's going, I'll buy her some things. I'll give her some money. I don't know why she came out. I was saying that Brother Rebecca destroyed her family. I'll bring out my, my picture, my former picture, the way I was before. Nothing was wrong with me. I was healthy, okay, I'm, I'm chubby. But after the marriage, I, I, I, I began to develop a lot of sickness. I can't sleep at night. I live on drugs. I saw a lot of people saying this is vitiligo, that, that vitiligo is not spiritual, that it's just ordinary sickness that can happen to anybody, that it has no cure. My problem is my inner self. I don't sleep. I live on drugs. Most times, once I, I am on bed, my heart will cut. My parents can testify about it. They should go to Uda Enugbe to ask my dad and my mom. I've been sick. I've been seriously sick. I don't sleep. Ask people where I'm selling. They know me. But after the prophecy, I started regaining myself. I started adding weight. Everything about me changed. I have my picture eh, before the marriage, after the marriage, and after the prophecy. People around me can testify about it. Oni Obodo, sir, please, I'm getting better. I don't know why my, my mother-in-law is just uh, trying to bring out this issue in social media. I love her so much, she can testify. I did not accuse her. They do some of my Lodolo house. I have not known no one, everyone. But when I started Zion, Kachineke Bido, this my life. So only one I thought of that young man just when I because of Ethered Unu were born, and Madame Yomer own Unujina Kote. Only obodo a na eh, my wife mere a lot of people n'ime ahịa ebe nna a na Zion Because bikọs egbugide agba egwu tebụ onye ma ịma na ọwayo ka a na-egwu mana ndị mmadụ manụ m kwa ndị mmadụ ma onye m enwere ego enyere m pipụl ma n'ime ahịa ebe nna anọ jee mee ekwe ya jee jụọ pipụl knows me mary pipụl ma ha haisata ịmakwa ihe mmadụ kọchara gị ije mee nkwari ọfụma jụọ ese mmadụ ọfụma verify ya ijeọsụ kpọọ konuko ka iwe gị na my sister wee na-enweta ego onye ara ijeọsụ ma ma ma agụrụ na agụrụ nne nzuzu arịsịnụ na arụ brọgas mgbe onye obodo bịazienụ gee ntị ka unu nụ bugharịdobenụ propaganda unu na-ebugharị maka Ebuka Obi na unu ya eji ene disgresi onwe unu ngwa ka eda gil sịrị nọ maka na echekikata na m ka e eburu wee mee ka profesi eburu ya esi wee mee di ya a ebu eburu e onwere ife kwuru wee ịnala ego sọ ka ị wee bịa bupụta famili unu n'ilo onye obodo ngwa jee verify kwazie bezo n'ife niile ekwuru go and verify the man kpọrọ ụmafọ ebe ọ na-eme biznes n'ọdụ olowu si go and verify na n'ọnụ dị woman efu na ọnụ ya na-achazi red ife niile ahụ ife onye ife ebe ife a na-eme mgbe ebe a ya niile ebe a ya niile ọnụ ọnụ ebe a ya niile mgbe a na-acha pure white na ya ka ọ na-acha red kịta inegodu ka o si acha red anya ya ama n'ife nachiri anachi nọ na chazi red eh, Nene di wumanụ ntu ọdụ kịta anyị nene etu ọdụ mgbe ahụ fọndesi nọ vitiligo nga nka nwaanyị gwa nọ na-elivu nọ na-elivu with under drugs ka ọ na-elivu ndụ e practically hang on drugs gee ntị fọndị firu na ha amahụ ife ụna na-eju ụlọ ọgwụ eje gee ntị ka ịfụ when you see a testimony confirm ụnọ a testimony nwaanyị wụrụ n'ọnụ ọsụsa ife ọ na-asa ife awụ na-anụ ụtụtụ na-atụ ya o ji wee pụta jọmpụ ọnụ ụmụ ya lidis ebe onwe nwa nwe akụziri na o nwere ife o mere and na from ife kwere ife na ụmụ ya ka na ete ke alụfa ọ ya ya na-enye ya nsogbu kekwa ụmụ ya hazie elileti wute ha ntụ ha si elileti bifo kọnshensi ya bido prikibe ịghọtago kọnshensi ya bido prikibe we are still on this ụnụ ka ya anụ everything and how this matter will end onye obodo ayayayayaya onye obodo wepụ aka enwe n'ofe bifo wee aka mmadụ the time is too early for you now to back out or ihe disgrace gido onwe na this matter nke ahụzi nke na nde mee testimony na afọ ha na nde buru amụma ebe a na ihe ebe a na right now ka ị nụrụ onu ha ọgwụgwọ n'aka ọha n'ọnụ daalụnụ